zoro onye ogene ụfọdụ ụkọ na-elu egwuregwu a ịghọtago ayu cabinet music eh. ịchọwa na bili igbo ịchọwa na bili igbo nụkwa di ya agụwa gbara fes akwụkwọ igbo gbara nwere obi nwanne achụ ego naka ejere ego naka ejere ego na-egbu amaka igbo kwenu igbo kwenu igbo amaka igbo kwenu I am proud to be Igbo, Igbo and Shout out to my will anyone and Anipo. Proud to be Igbo, anywhere that we go. Obi when I bump off me Louis Cafigo. Igbo to America, Igbo to Japan, Umi Igbo to Costa Rica, Umi Igbo to Labijan, Igbo to UK, Igbo to UK, Igbo to Italo, Igbo to Igbo to Cyprus, Igbo to Malay. Omena Igbo amaka, Igbo na-etinyesi n'ụmụ ogbenye aka. Asamasụ Igbo amaka, afọ ndị sopụrụ ọcha ka ọ o. bomba ole igbo hụrụ chukwu n'anya chukwu abịa ma mezie ndị igbo lee ije na amerịka igbo nọkwa di ya ije na kanada igbo nọkwa di ya iraka na iranụ afganistanụ ebe ọ bụla ijere igbo nọkwa di ya ịma na chukwu na-edu anyị o ya mere anyị adata ụjọ ebe ọbụla si ka eje igbo jere lụọ ebe ọbụla zụrụ nke ndị igbo zụrụ ọfụma igbo kwenu ichewo na bili igbo juru ejuo ịdatụ ụmụ oju eze n'ụbọ ịdatụ ụmụ oju emekọfọ anyị gara aga anyị siri ike anyị na-eme ofụma Vada Campo.